ka o ka o sie nri o siela nri o nri sie nri sie nri o siri nri o siri nri Ọ na-esi nri. Ọ na-esi nri. Ọ ga-esi nri. Ọ ga-esi nri. Achọrọ m isi nri. Achọrọ m isi nri. Achọrọ m ka o sie nri. Achọrọ m ka o sie nri. Ka o weta akpa. Ka o weta akpa. O wetala akwa. O wetala akwa. weta akwa weta akwa o wetara akwa o wetara akwa ọ na-eweta akwa ọ na-eweta akwa ọ ga-eweta akwa ọ ga-eweta akwa achọrọ m iweta akwa achọrọ m iweta akwa achọrọ m ka ọ weta akwa achọrọ m ka ọ weta akpa ị kpọọla ụmụnta ị kpọọla ụmụnta ee akpọọla m ha ee akpọọla m ha ị mụọla ihe mmụta a ee nke ọma ee amụọla m ya nke ọma esielera ndị ọbịa ya nri o sielara ndị ọbịa ya nri ị hụla mmadụ ole taa ị hụla mmadụ ole taa Amụla m ọtụtụ mmadụ taa ahụla m ọtụtụ mmadụ taa o wetala unere na o wetala unere na oroma o mechiela ụzọ Omechiela mechiela ụzọ. O meghelara gị ụzọ. gị ụzọ. Nna ya ọ nwụọla? Nna ya ọ nwụọla? Ee, ọ nwụọla. Ee, ọ nwụọla. Akwa ahụ ọ Akwa ahụ ọ kọọla? ee ọ kọọla akwa ndị ahụ ha akọọla akwa ee ha akọọla e, ee ha akọọla anyị agụchala akwụkwọ a anyị agụchala akwụkwọ a ha erichala unere niile ha erichala unere niile ee ha erichaala unere niile ee ha erichaala unere niile unu asaala akwa unu asaala akwa Ee, anyị asaala akwa. Ee, anyị asaala akwa. Nri agwụla. Nri agwụla. Ahịhịa akpọọla nkụ. ahịhịa akpọọla nkụ oroma ndị a achaala oroma ndị a achaala unere a ereela unere a ereela uwe m akaala nka uwe nka ike agwụla m ike agwụla anyị ewetala akwụkwọ gị anyị ewetala akwụkwọ gị anyị wetara akwụkwọ gị anyị wetara akwụkwọ gị anyị ebutela ọba oche anyị ebutela ọba oche Anyị butere ọgwụ oche. Anyị butere ọgwụ oche. Okafor akwụọla ụgwọ ya. Okafor akwụọla ụgwọ ya. Okafor kwụrụ ụgwọ ya. Okafor kwụrụ ụgwọ ya Okafor akwụghị ụgwọ ya Okafor akwụghị ụgwọ ya Ada m kwụsịlara gị na ndị enyi gị nri. nta nkwesịlara gị na ndị enyi gị nri ụmụntakịrị ahụ agbanyela ọkụ niile ụmụntakịrị ahụ agbanyela ọkụ niile ụmụ okorobịa niile abịala ụmụ okorobịa niile abịala ha arụchaala ọrụ ha ha arụchaala ọrụ ha Ndị ọrụ ahụ emebiela ya. Ndị ya. Okoye amụọla ihe mmụta ya. Okoye amụọla ya. ọ zaghị ya ọ zaghị ya o mebeghị ya o mebeghị ya ọ zabeghị ya ọ zabeghị ya ị ga-aga ahịa n'ehihie a ị ga-aga ahịa n'ehihie a mba arụchabeghị m ọrụ m n'ebe a mba arụchabeghị m ọrụ m n'ebe a ị ga-enwe efe ịga ugbu a ị ga-enwe efe ịga ugbu a akwa akọchabeghị akwa akọchabeghị ọ dị mma ọ dị mma ị chọrọ ka m zụta ji ma ọ bụ rice ị chọrọ ka m zụta ji ma ọ bụ rice Zụta agwa, mmanụ nkwụ na anụ. Zụta Were ego iri a. Ọ dị mma. onye ọbịa unu ọbịala, onye ọbịa unu ọbịala, bịala anyị ahụbeghị ya anyị ahụbeghị ya ma anyị nwere ike iche ya ma anyị nwere ike iche ya unu eriela nri unu eriela nri mba anyị ebidobeghị isi nri mba anyị ebidobeghị isi nri ọ ọ maka ka anyị ṅụọ mmanya akpọbeghị ụmụaka taa akpọbeghị ihe mmụta ihe mmụta a nke ọma o ndị ọbịa ya nri o ndị ọbịa ya nri ọ hụbeghị ọtụtụ mmadụ taa ọ hụbeghị ọtụtụ mmadụ taa o wetabeghị unere na oroma o wetabeghị unere na oroma o mechibeghị ụzọ ụzọ meghebere gị ụzọ gị ụzọ nna ya nwụbara akwa ahụ akọbara akwa ahụ akọbara anyị agụchabeghị akwụkwọ a anyị agụchabeghị akwụkwọ a erichabeghị unere niile ha erichabeghị unere niile unu asabeghị akwa unu asabeghị akwa nri agwụbeghị nri agwụbeghị Ajịjịa akpọbara nkụ. Oroma ndị a achabeghị. Oroma ndị a achabeghị. Unere a erebeghị. Unere a erebeghị. Uwe m akabeghị nka. Uwe m akabeghị nka. Ike agwụbeghị m. ike agwụbeghị m anyị ewetabeghị akwụkwọ gị anyị ewetabeghị akwụkwọ gị anyị ebutebeghị ọgụ oche anyị ebutebeghị ọgụ oche Okafọ akwụbeghị ụgwọ ya Okafọ akwụbeghị ụgwọ ya gị na ndị enyi gị nri ada nkwesịbeghara gị na ndị enyi gị nri ụmụntakịrị ahụ agbanyebeghị ọkụ ahụ agbanyebeghị ọkụ niile ụmụ okorobịa niile abịaghị ụmụ okorobịa niile abịaghị ha arụchabeghị ọrụ ha ha ndị ọrụ ahụ emebibeghị ya ndị ọrụ ahụ emebibeha ya okoye amụbeha ihe mmụta ya okoye amụbeha ihe mmụta ya mgbe ọrụ chara ọrụ ya ọ lara ụlọ ya mgbe ọ rụchara ọrụ ya ọ lara ụlọ ya mgbe anyanwụ dara mmiri bidoro mgbe anyanwụ dara mmiri bidoro izo mgbe mmiri bidoro izo anyị batara n'ụlọ mgbe mmiri bidoro izo anyị batara n'ụlọ mgbe unu lara ụlọ unu n'ehihie echi gịnị ka unu mere mgbe unu lara ụlọ unu n'ehihie echi gịnị ka unu mere mgbe ị meghere ụzọ onye ka ị mgbe ị meghere ụzọ onye ka ị hụrụ ahịa mmiri bidoro izo ka m na-aga ahịa mmiri bidoro izo ka m na-agụ akwụkwọ nwunye m siri ite Ka m na-agụ akwụkwọ, nwunye m siri ite. Azụrụ m ụgbọala a ka m na-arụ ọrụ n'Ọnịsha. Azụrụ m ụgbọala a ka m na-arụ ọrụ n'Ọnịcha ka m na-abịa ebe a ahụrụ m otu enyi gị ka m na-abịa ebe a ahụrụ m otu enyi gị ka ị na-asa efere achọrọ m ịsa ahụ ka ị na-asa onye nkụzi unu na-agụrụ unu akwụkwọ a geenụ ntị nke ọma nkuzi unu na-agụrụ unu akwụkwọ a geenụ ntị nke ọma ahụrụ m nna gị ka ọ na-arụ ọrụ n'ugbo ya ahụrụ m nna gị ka ọ na-arụ ọrụ n'ugbo ya anyị nụrụ ụmụ akwụkwọ gị ka ha na-abụ abụ gị ka ha na-abụ abụ ị nụrụ ka ndị mmadụ na-eti ịgba ịgba n'abalị gara aga anyị hụrụ ọtụtụ ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa ka ha na-egwu egwu ka ha na-egwu egwu